AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa Igbo ibe m ndewo ana m ekele gị n'ụbọchị taa n'ezie eji m obi ụtọ na-anabata gị na ntụgharị uche nke okwu nke ezinụlọ nke ụbọchị taa ana m ekelekwa Chineke onye mere ka anyị dị ndụ ma meekwa ka anyị nwee mmasị bịa na nnọkọ nke ụbọchị taa ọ ga-adịrị gị na mma biko gị onye mụ na ya na-atụgharị uche echeela m ọtụtụ mgbe ihe nke gbasara ụmụ nwoke nke ka nke na ihe gbasara mmekọta ụmụ nwoke na ụmụ nwanyị ọ bụ gịnị na-akpata onye a hụrụ taa echi ya dị ka ahụkwaghị ya ọ bụ ya kpatara o ji rie m uche mgbe m nọ na-eche ihe gbasara ihe a ma bịa zute otu enyi m a na-akpọ Michel Hammond ka anyị na-atụgharị uche na isiokwu a ma jụọ ya na amaara m na anyị ga-enwe ike tụlee isiokwu a mụ na gị abụọ ya sị m ọ bụ gịnị bụ ihe bụ nramahụ m mmee ka ọ matasị na enwere m nramahụ ịmata ihe nke gbasara ụmụ nwoke na ngakọrịta ha na ụmụ nwanyị o mere ka m mata na ọ dị ihe nwaanyị ọ bụla ma nke nọ na di ma nke ka gaje elu di na-aghaghị mma gbasara nwoke ya na-eme ka mmatasị na ọ dị ụzọ narị na otu isi enweta ya ma dote ya gịnị ka m na-ekwu a sị m na ọ sị na ọ dị ụzọ narị na otu isi enweta ya ma dote ya ka anyị hụ na ọ bụghị inweta ya bụ ihe dị mkpa ọ bụ idote ya ọtụtụ ndị enwetawo ya ma ha enweghị ike idota ya ọ bụ ya kpatara isiokwu a ji dị mkpa n'ụbọchị taa m ji na-arịọ si gị biko tọọ ntị n'ala ka anyị leba ya anya ka m na-ajụ nwa agbọghọ ajụjụ n'ụzọ dị otu a ọ bụ gịnị bụ ihe nke aghaghị ịma gbasara nwoke ọ bụ gịnị ka ha chọrọ ma onye lụrụ nwaanyị ma onye na-alụbeghị nwaanyị ụmụ nwoke ndị a n'ezie ha maara ihe ha na-achọ ọ pụrụ ịbụ na ha maara ihe ha na-achọ ma iwepụta ohere ịjụ ha ịmata ma ha maara ihe ha na-achọ bụkwa nramahụ ọzọ nke a mere ka nwa agbọghọ a ji wepụta ohere jụọ ụmụ nwoke ụfọdụ ajụjụ ma nke dị ogologo ma nke dị mkpụmkpụ ma nke buru ibu ma nke na-ebughị ibu ma onye na-acha ọcha ma onye na-eji oji na ngalaba niile nke gbasara ụmụ nwoke eji eme ihe n'ụwa niile nwa agbọghọ abụ onye lebara anya ịchọpụta sị ọ bụ gịnị bụ ihe nke nwoke ọbụla na-achọ ọ bụghị naanị ihe ọ na-achọ ọ bụ gịnị bụ ihe o lere anya ịhụ n'ime nwaanyị ọbụla ihe nlụpụta nke ihe nchọpụta a dịkwa n'egwu n'ihi na ọsịsa a na-enweta bụ nke yiri otu ma otu ihe nke juru anya n'ihe nchọpụta a bụ na ebe ụmụ nwanyị na-evunyi ihe nke pụrụ ime ka nwoke bụrụ onye nwetara ma dụta bụ nke dị ukwuu ha na-elefere ya anya ọtụtụ ihe nke ha kwesịrị ileba anya bụ ihe nwere ike ime ka ezinụlọ dị n'otu nke a kpatara ka nwa agbọghọ bụrụ onye nke bidoro na ndị nọ n'ụlọ akwụkwọ bụ mahadum ruekwa na ụmụ nwoke ndị dị ọgụ afọ atọ na iri tinyekwa ọma ma ndị kwere ekwe ma ndị amaala ma onye nke na-alụ ọrụ ma onye na-enweghị ọrụ ndị na-azụ ahịa ụmụ nwoke n'ụdị ha dị iche iche ndị sikwa n'obodo dị iche iche ma onye ọcha ma onye na-eji oji ndị azụlitere na omenala dị iche iche ọ bụ gịnị bụ ihe ha chọrọ ọ bụ na ụmụ nwoke ndị nke kpọrọ onwe ha ndị nke Chineke na ndị nke si na ha bụ ndị amaala ihe ha chọrọ n'ebe ụmụ nwanyị nọ abụghị nke dị iche nke a na-eme m ka m ghọta n'ezie gị onye na-ege ntị mgbe ụmụ agbọghọ anyị bụ ndị si na ha anara na Jizọs na ha echegharịwo ndị a bụ ndị na-etipụta onwe ha ọnya n'ụzọ dị iche iche ịhụ na ha mere ihe ọbụla nke ga-atọ Chineke ụtọ site n'ịtụpụ ihe ndị ahụ baa nke ha lere anya ga-egbochiri ha ha na Chineke ịdị n'udo ma mgbe ha na-akwado onwe ha n'ụzọ dị otu a gị nwa agbọghọ mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa echefula na nwa okorobịa ahụ nke ị chọrọ inweta ma dota tutu ga ahụ ya dịka nwoke obi ruru ala tutu gaa ahụ ya dịka nwoke chọrọ iru Chineke tutu ga ahụ ya dịka onye na-asọpụrụ Chineke tutu ga ahụ nwokorobịa dịka onye egwu Chineke dị n'ime ya nwoke a bụrị onye ekeworo dịka mmadụ na ọ dị ihe ndị ya na okike nke ekere mmadụ so bụ nke na-ewepụta ihe ụfọdụ na-amasị mmadụ na ihe ndị ọ na-anaghị achọ ka anyị were ihe matụ n'ụzọ dị otu a ọ dị ụmụ nwoke na-anaghị achọ unyi ọ bụrụ na ọ daba na ewebatara nwaanyị n'ezinụlọ ya bụrụ na nwaanyị a abụghị onye na-eme ọcha gị onye na-ege ntị na nwoke a naara Chineke na ọ maara onye Chineke bụ na ọ na-amasị ya ịtụ egwu Chineke na ọ chọrọ ka gị na ya bie na nkwanye ùgwù agaghị eme ya ka o nwee ike nabata adịghị ọcha anyị ga-achịsa isiokwu a ebe a n'ụbọchị taa echi ka anyị bidokwa udo na amara chineke chịa n'ime ndụ ndị kwere ekwe na kraịst anyị ekelela onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka chineke gọzie gị ka ọ na-agbago ume n'ihe ọ bụla nke ị na-eme n'ime ụwa anyị nọ n'ime ya onye ọma na-ege ntị mara na ị nwere ike irute anyị nso ma ịkọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 07063637224 ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata ndị ga-enye anyị abụ ọma nke ụbọchị taa ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ onye ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail com awrnigeria at gmail com ma ọ bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com gị abụ ọma nke ga-ewuli mmụọ anyị jehova obi gị niile kwara na nghọta gị kwara na nghọta gị ụzọ gị niile na-aghọta gị ụzọ gị niile mara ya ya onwe ya ga okporo ụzọ gọzie ụzọ gị niile ya onwe ya ọ ga-eme ọrụ ụzọ gị niile ka o guzozie ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile

I am not worthy to be called. I am not worthy to be called your son. I am not worthy. I am not worthy to be called. I am not worthy to be called your son. You are not worthy. You are not worthy to be called. You are not worthy to be called his son. You are not worthy. You are not worthy to be called. You are not worthy to be called His Son. Forgive. Father, forgive us, Lord. Forgive. Forgive, my Father, forgive. Father, forgive us. Forgive. Father, forgive us. Forgive. anyị gbalịa mara kraịst n'ụzọ anyị niile bụ abụ ọma nke ndị Seventh Day Adventist Church Choir garuki Abuja nyere anyị n'ụbọchị taa arịrị ekpere anyị bụ ka Chineke nọnyere unu ka ọ gọzie unu ka ọ na-agba unu ume n'ihe ọbụla nke unu tinyere aka onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi Chukwu na-enye arụkwe ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ihe dịrị gị na mma gị nwa Chineke ka Chineke gọzie gị ma mee ka mara ya gaa n'ihu na ị na-abara gị ụba ohere ọzọ afọkwarala anyị n'oge nke a ịnụ okwu a na-eduzi anyị ma na-agbakwa anyị ume n'ime ụwa anyị nọ n'ime ya ka anyị kpee ekpere ma gawakwa n'ihu ezi Chineke anyị onye hụrụ anyị n'anya onye ịhụnanya ya na-enweghị atụ imeela n'ihi ikwere ka ndụ anyị wee fọọ n'ala ndị dị ndụ gbaghara anyị adịghị ọcha na agazi agazi anyị gwa anyị nrịrịa nke ime mmụọ na na nke elu ahụ kwee mgbe anyị na-anụ okwu gị ka anyị wee tinye ya agwa anyị ka ọ dị iche wee dị ka anyị wee dịrị gị nsọ n'aha Jizọs bụ onye nwe anyị amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ mkpughe isi abụọ amaokwu nke iri na anọ mkpughe isi abụọ amaokwu nke iri na anọ ma enwere m ihe ole na ole imegide gị n'ihi na ị nwere n'ebe ahụ ụfọdụ ndị na-ejidesighị ozizi Belam ike bụ onye na-ezi Belak ịtọgbọ n'iru ụmụ Izrel ihe ịma n'ọnya ka ha rie ihe a chụrụ n'àjà nye arụsị ka ha kwaakwa iko isiokwu anyị n'oge nke a bụ ihe nzuzo ihe nzuzo ọtụtụ mgbe ndị mmadụ na-ama n'ọnya site n'ihe nzuzo ọtụtụ mgbe ihe ekereke na-aba n'ihe ize ndụ site n'ihe nzuzo elee ihe m na-achọ iwefute ebe a onye jere igbu azụ na mmiri ọ bụrụ na ọ dịghị ihe o tinyere na nko ka ọ ga-abụ azụ bụ iri ya ya tụrụ ya na akpịrị azụ agaghị ịbịa ọ gaghị ịma ya mana n'ihi ọ dị ihe edosara na nko ahụ azụ hụ ya ya maa ya mma ya eyie ya ihe oriri mgbe ọ ga-ịga ilo ya ọ gaghị ịmasị na ọ bụ dị ọnwụ ya na ọ bụ ndụ ya bụ ihe o loro ya eluo ya ọ bụ ya bụ na ahatala ya i werekwa ihe gechie na mmiri ị ga itinyesi ya ihe ga-aga azụ n'anya ọ bụ ya bịawa ibi were ya ya ejide ya ọ bụ otu ọ dị nye mmadụ dịka ebe a anyị si gụọ n'akwụkwọ nsọ si wee dị gịnị ka ebe a na-eme ka anyị mara ọ bụrụ anyị gụọ ọnụ ọgụgụ isi iri abụọ na abụọ amaokwu nke iri na abụọ Mgbe Izrel na-achị gafe n'alaeze Belak, Belak tụrụ ụjọ na ha ga-ebibi ya. Ya gakwuru Belam ka ọ bịa bịa kọchara anyị isrel ka o nwee ike merie ha n'agha. Mana Chineke kpọrọ Belam ihu na ihu si ya ị gaghị iso ndị a gee m ntị Izrel bụ ndị m gọziri agọzi agọziela ha ọ dịghị nkọcha ọ bụla na-aga iru ha ahụ ọ bụ eziokwu dịka anyị si hụ site na isi nke iri abụọ na abụọ rue na nke iri abụọ na anọ na Belam mechara gaa chọkwa ụzọ niile o ji akọcha isrel mana n'agbanyeghị ebe nsuru ọkụ niile o mere ọ dịghị nke Chineke kwere ka ọ kọcha ihe niile o mere bụ ịgọzi Izrel ndị Igbo si na onye chere eche amaghị na echere ya eche n'ihi na Bela Belam amara n'ihe nwere ike ime iji laa ndụ Izrel n'iyi nwụta ha dịka ọkụkọ agrik ọ bụghị ọkụkọ Igbo ma ọ bụ ọkụkọ ọdịnala ọkụkọ a na-akpọ ọkụkọ agrik bụ ọkụkọ nke ọ bụ ị na-achụ ya ọ gaghị gbalị ọsọ ọ gakwa nọ na-ele gị gị ịba ya chom mana ọ bụrụ ọkụkọ ala tupu ị na-erute ya sọ ọ wuliela elu fefuo gawara onwe ya gịnị ka o mere Dịka anyị gụrụ ya n'akwụkwọ mkpughe akwụkwọ mkpughe gwara anyị ihe mere n'akwụkwọ ọnụọgụgụ isi iri abụọ na ise amaokwu nke mbụ ruo na nke atọ ịgụ akwụkwọ ọnụọgụgụ isi iri abụọ na ise bido na amaokwu nke mbụ ya ruo na nke atọ ma gbadaa ị gaghị inwe ezi nghọta n'ihe mere ebe ahụ ruekwa mgbe ị bịara gụọ akwụkwọ mkpughe isi abụọ amaokwu nke iri na anọ gị isi ee ọ bụ otu a ka ihe a dị gịnị mere na mgbe a niile belam chọrọ otu ọ ga-esi laa isrel n'iyi site n'ịbụ ha ọnụ ka belak nwee ike nwee mmeri ka o nweta ihe nkesị chineke si ya gị ike ime ya lụgharịa si belak ndị a ị ga-enwudo ha dị ka nwa ọkụkọ ịmana ihe gị ime gaa na-akpọ ha ka ha na-abịa mgbe ị na-aga ife arụsị ụmụ agbọghọ hapụ ha gwa ha ha ga mesara ha onwe ha tọgbọrọ ha onwe ha mgbe ahụ unu kpọrọ ha ibi iso anyị rie ṅụọ ha rute unu metọọ ha mgbe ha batarala soro unu gwagbuo onwe ha ha dịka unu unu ga-ejizi ha mere ihe egwuregwu ọ dịkwa ihe ha ga-abụ n'ebe unu nọ gịnị bụ ihe m na-achọ iwefute ebe a n'oge nke a na ekwensu ahụ na na amara chineke bara mmadụ ụba na ebube chineke na-ekpuchite ndị niile tụkwasịrị ya obi n'ime mmụọ na eziokwu ya ewere ndụ ikwa iko dịka m gwara bela ka o were ghasara ụmụ Izrel ka ha wee daa ka chineke wee iwe ebe ha nọ ọ bụ otu ọ dị anyị n'ụbọchị taa ihe a na-akpọ mmehie ihe a na-akpọ ikwa iko abaala ụba ọtụtụ ndị enweghịkwa ntụkwasị obi ihe a na-ekwu okwu ya bụ ọtụtụ ndị ndị kpọrọ onwe ha ụmụ chineke anyị anaghị ekwu okwu ndị nọ n'elu ala n'ihi ndị nọ n'elu ala ha dị dịka ndị alaeze belak ọ bụ ihe dị ha n'ahụ ọ bụ ihe dị ha n'ọbara ọ bụ ihe ha ji na-ebi ndụ ha ọ dịghị ha kpọrọ ya mana ndị a bụ ndị ọ pụrụ iche ndị mmụọ chineke dị n'ime ha ha agbagbuola onwe ha site n'ime ihe ndị a ọ bụ ya bụ ihe anyị na-elenye anya n'ụbọchị ndị a niile ma jee lụwa anụmanụ jee lụwa nwoke ibe gị jee lụwa nwaanyị ibe gị gịnị bụ ihe nlụpụta ndị a ọ bụ mbibi ịla n'iyi otu mmadụ ga-esi were onwe ya gatifee n'aka ekwensị ekwensu ekwuchie ya were ya mere ihe ọ chọrọ ime n'ihi mgbe anyị na-ebi ndụ rụrụ arụ anyị na-emechi chineke ọnụ cheta na chineke si na aka ya adịghị mkpụmkpụ na ịdọfụta anyị na anya ya ma ọ bụ ntị ya adịghị anya ịnụ ihe anyị na-ekwu maọbụ ịhụ ihe anyị na-ekwu kama ọ bụ mmehie kpara oke n'etiti anyị na ya mmehie ịkwa iko mmehie ife arụsị na-akpa oke ezigbo ịkpa oke n'ihi ya ka ụwa ji na-akwado ihe ndị a niile n'ụbọchị taa ka nwa Chineke nwee ike laa n'iyi ka olileanya ga ịdịrị onye kwere ekwe wepụ aka enwe n'ofe ka ọ ghara ịghọ aka mmadụ ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe imeela n'ihi oge nke anyị kpughere anyị ihe nzuzo a nye anyị nghọta pụrụ iche nye anyị mmụọ gị ma gbaa anyị ume ka anyị bie ndụ nke ezi omume dị ka ị na-achọ n'aha Jizọs ezi nwa Chineke na-ege ntị mara na mmehie na-akpa oke n'ime m n'ime gị n'ebe Kraịst nọ ka anyị gbalịa kpọọ mmehie asị ka anyị gbalịa mee ihe dị mma ka anyị gbalịa gee okwu nke Chineke ka anyị wee nata ngọzi dị n'ime okwu ya imeela onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ n'ụbọchị taa ara ekpere anyị bụ ka Chineke gọzie gị ka onye gị ogologo ndụ na ahụ isi ike ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs amen ezi enyi m mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke ịchọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at gmail dot com awrnigeria at gmail com maọbụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com mara na ị nwere ike ige oziziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ezi enyi m cheta na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka Chineke gọzie ndị gere oziọma nke taa ma nọnyerekwa ndị kwupụtara n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo